mgbe niile abụ ah, maazị Siemens nna kụmaazị otu a ka ọ dị n'ụbọchị nketa anyị na-etoro Igbo a e, onye na-egburi kacha m a mma ndị nta akọ ndị ono ọga jiri na mma biko jiri na mma ka ị na-egbu kacha nkata kacha mma e a ka na-agbada na-agbada n'ihu ọ nta ka ị eje ka ugbo ya jiri nwaanyị na mkpọrọ maka na-egwu oke anụ anụ gịnị ọ nwere gasị eji mma ma na-emegodi ihe ebe na-akọ ngwa gasị na anwụchiela ofu odogwu nwoke gbara afụ ọnụ Ah ya bụ Hush Puppy nke bi na Dubai Hmm, dari anyị nak aka ndị nta ni anyị e ya, mere ka anyị mara na na Hush Puppy maka ọrụ adi boroja, rụrụ n'isi ndị ọcha ndị nta akụkọ anyị gara n'ihu kwuo sị na e jidere nwa amadi ya Hush Puppy ebe ọ gara akam na beans na tea center na Afghanistan Street nana na Division 9 Kuala Lumpur nke nọ na Dubai chineke ya gwara akụkụ ụlọ m ka dia ema eziokwu a na ebe m bi nụ ndị onye center onye nnukwu na-ere nnukwu senta na n'ebe ahụ mgbe anyị gara ịgba ya ajụjụ ọnụ n'ime nga n'anya mmiri ọ sịrị na ọ ghọtaghị ihe ndị a chọrọ ime ya o ọ gara n'ihu kwuo n'ụlọ nga ebe ha tukpuru ya na enwera gụchi esi Gucci matras maọbụ Gucci slippers a chinyere ya hmm. enwekwala mmiri Gucci maọbụ nri Gucci enyere ya hot na afụfụ chọrọ iri ya ike ebe ọ nọ kepụkekwa ya na anụ ugbu a bụ na ọ dịkwa ka ndị ọcha ọ chọrọ ịgbara igbogba mkpi tụrọta ya Naijiria n'oge na-adịghị anya ya bụ na onye ma onye ma na airport nke Sosoliso je nabata hot n'oge na-adịghị anya otu a ka ọ dị onye isi ojii ibe m ya m onye isi ojii ibe m onye afọ ga na-ata n'ebe ahụ nọ na anyị nke mmiri ya ka ọsọ karị ka ọ na na-ewu ewu hot onye ewu ewu otokwu nwoke nweta ka ọ tapịa gị anyị atụrụ ego anyị agba mbọ mere ụmụ Igbo biko atụgharị ego na onye nke anyị ka ọ bụ onye isi ojii ibe ka ọ agụna hmm. na hmm. ya nata ngwa gezienụ ntị nke a bụ maka akụkọ ndị furu efu achọwala ndị dọkịta ahụ si mba China bịa Naijiria maka ịgwọ ọya coronavirus achọ eziokwu na ihe ndị anyị nọ e n'aka ndị nta akụkọ anyị Ebere ka anyị e mara na ọ bụ ofe egusi ha riri mgbe ha bịara mba Naijiria sara ha afọ nke mere ha ji wee njọ ọsọ <laughs> gọọmenti ewepụtago ọkpụrụkpụ ego njeri naira ise nke pụta n'olu bekee 20 five thousand one hundred milion five kobo ego Ego ego. Ego gbagotere aha ndị ọcha na-acha achọ gụnyere kwanchi kwa ahụ nke na-ere motor spare parts na Shanghai China tanchincho nke ikwu nne ya nọ na Indonesia nọketere kwankwale pọ ọkwa pọ pọ nọ na Malaysia a na-agwa ọha na niile ebe ọ na-efuru onye ọcha ọbụla ọ bụgodo abino na gị jide ma gada ya aka n'ukwu ma akara ekwentị ozugbo ozugbo 080334422991100 ka mkparịkwa ya ọzọ 08022116611779900 otu a ka ọ dị ihe nọmba ọ bụ nọmba ndị nta akọ tiri na na ebe a ị na-ekwuzi ka m na-ede news a m na-ede akụkọ na ndị nta akọ tiri gị nọmba ọrụ ọrụ edi mba ibe awa naịtel laịn na ahụ ibe naịtel laịn eji enweta ndị anụ ha pụtara ọzọ ha pụta ha bịakwara ha bịachile ha kpakọla ive ọnụ ja mechaa akọ mechaa akọ nke bụ isiokwu bụ na ndị baya biko nụ ọkọ maka ndị ọcha biko ọ bụrụ mụrụ onye ọcha ịnwa ọkpụkpọrọ anyarị abino onwe ka o si nwee onete bụrụ iche kpọta ya mụ ụmụ anyị dị anete bụrụ iche na efu ma gata ọda ka a na-achọ biko echefukwana aha ha wụchi nkwụ tụsụ chankan chunghu chankan chi na nke nke nke nke nke kpọrọ a na-achọ mmadụ nere na ndụ bụ ise ma n'afọ ndị abụrụ afọ ndị obodo anyị ma ebute nwunye n'isi otu akọ na akọ ndị ata